n'afọ 2021 dịka emume ista na Debe nso onye nwe anyị kpọrọ ụmụazụ ya oku maka oriri ya na-akpọ oriri ngabiga mana ọtụtụ ụmụazụ abịaghị ya bụ emume maka na agụụ na-atọrọzi ha obodo. e nwetara ụfọdụ ebe ha na-atụ aja ụgbọ ụfọdụ na-arụ kọndọktọ ebe ụfọdụ na-awụkwa kọnkịrị ụfọdụ ndị ọzọ ka e nwetazikwa na bet naija ebe a na-agba one art visual ya nakwa correscom ndị na-matu na ndị ọzọ unu ezughị ezu onye nwanyị ịdụọ ma na ndị onye ọhakwa anyị niile n'ugwu esi onye ọnwụna tata ịbụna na ndụ bịara amaghị ebe nwata onye nwanyị ịkụ azụ bajere ịkụ azụ ya na mere Mamụ, ọ jere ịkụ azụ mgbe m hụrụ ọba sịba jee ebe a jee kụwa azụ. Echere na m asụ ọba hafụ ịkụ azụ kụwazie mmadụ. Ejeghachikwara ịkụ azụ. O, mmadụ yiri sọ ahụ hụ ụtọ ka o ji anakakwa. Na ee. Wee, nsogbu adụ. Oge akara aka eruo ne, ibe awụ ntachi ikpeazụ. Ekwenu ya, ọgwụ ha n'ụmụ ntachi ikpeazụ. Gịnị ka m kwuru? ntachi ibe azụ ọgwụ ntachi agwụ ntachi agwụ ha anụ ntachi agwụ na em, nke a anụ arụ m hmm. unu na-ata ya ọ na-ana echeta mgbe mụ na ụnụ nọ n'ụwa menalụ judas onye nwe anyị eche na anyị gaa na ọ dị ịtọ ndị na-ndị ọzọ onye nwe anyị si ofu ka m gote o ọ na olu ha na ehi echi tọka izu ngote mana egote nwa ume ofu ego erughị ịma na ibe siri ike agbaala m moto nke uje na nke ụna ịmadịghị ibe ọ na-ada onye nwe anyị hmm? eziokwu fuelu dị ọnụ mhm. fuelu dị ọnụ ịma mụ na mati usokwu je echọkwa e, e, e unu nye ibe mana nwunye o nwere ka o si wee dụrụ ya nsogbu <laughs> adụ dị ha na ị na-agwa m eziokwu onye nwe anya ebe ụdị ikpe iwe a iwe olulu ibe ị na-eme o chubi ike mara na igo uhie nne gị merere ya azụ n'one ozuo mmadụ 5000 na wụrụzikwa nwa azụgo ndị ka anyị na ha anyị anaghịrị nna ya eji sebere anyị mba na onye ha ese okwu na kama onye ozu tere otu mgbe ọzọ hmm, ọbịbịa nke hmm. biko olutukwe m ya lutu ibe m amaghị anyị na-asụ ihe anyị na-asụ nwa dị anaghị anụ na ịtachi ihe ndị ọzọ nke were nke kwozu onye nwe alụghị nke a maa ya ee nke na-ebe ahụ onye nwe anyị oke were gị ka ị na-amakwa n'aka jijiji kekwanụ nke m keke onye m akwụkwọ kekwanụ nke m ị na-eme mkpafọ ebe ọnụ gị zụọ ike jizọs na-eme iwe na-eme ka eke iwe meji ya dị ọkụ ọnwụ na alụmelu ọbara mụ na ya mụ nwee ndidi ngwa mecherenu ọkwagwu judas mmemme gị onweghị ije eme gị ife mmemme ọkụ ife na-eweta filip na anịga ya filip alita na anịga ya irikwe ndị wee bịa na judaiski ọ na hmm. ọ ka ịnwụ onye nwe ọnọkwana atọ m nọ na nwa ahụhụ na bịa na-atọkwa n'isi ahụhụ na-atọgbu onwe ị na-ekwu ọnwụ onye nwe ịtụkwu ọnwụ nna ndị ụmụazị ibe m onwere onye na-achọ igbu ji Pita wetara ya oge ọbụla nọọsọ Pita na-eke ibe oge ọbụla nọọ ah, ekpenu e m ụzọ wee ekpenu m ụbọchị eke batara abatara n'ihi Barabas onye nke elu na ahụ mgbe o lụrụ amala onye ka onye ai hụrụ na abaramọnụ dị oke ọnụ ahịa ịhụ ka o si ahapụsi nke na nwa abaramọnụ nke nna ahapụ n'oye n'obe maka njụ ụnụ na na-eme nke a na ncheta nke m ịnwa inye nwanne sọgbapụta kwụ na mma ịnọ sọgbapụta kwụ na mma ịnọ ọbara wa na-abịa ọbara wa na-abịa Judas ọbara gị nke atọ ya Judas hmm? ọbara ya gbara ka onye ọbụla ṅụọ ka ị na-agụ onye nwe anyị ahụ gụ na-atọkakwa na ọbara na-abịazie dịka ọtọka ewuru oh. <laughs> nga na-akwa asị na ọgụ tọchara onye tọchara otorogbo egwu egwu anya m emekwa nkwụ ịṅụrụ nwa ihe ọwụrụ ike lata onye Judas ọbara gị na afọ Judas were kọpụ Wele anụ ọbịa onye ohi mụ na anyị eme ibe ebe a mmemme gị ibe Judas mgbe niile ha apịọ m iwu dị ọbara chukwu ene ha nye orighi ndị wee bịa naanị ga-eweta ya ya ya rifi ya nwa mmanụ anyụ ozugonu ka onye ọzọ o wee rute onye ọzọ nso onye nu ịchọkwa rute m Barnabas balaba si di ni wayan. e ma na ko tọtara yẹ n'ẹmẹ hazi ẹbẹ ni. ne bẹ ne bẹ ne bẹ ne bẹ. ọbala na sọka ọbala na. ọlọ di ewu ya kẹgbẹni di ewu ya olùsọlẹ bẹ jùlọ sí lọ mọ yẹn kú olùsọlẹ bẹ nù bí àná ni mọ yẹn kú kó ló wù di bá wò kó ló wù di bá wò bọlá mọ tọtara èso yẹn náà gbẹni mọ kẹtẹ yẹ na-ekwuru nwa onye ọpụrụ ọmụ tọtara ọpụrụ ọmụ nwa ikwu okwu mefuru mefuru nwa nọ na e ndị ya